AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ahụ dị anyị ama m na ịhụnanya chineke na-abara anyị ụba n'ebe ọ bụla anyị nọ na-ege ozi ọma nketa obi ụtọ ka m ji na-anabata anyị na-echekwutara anyị na jehova bụ onye na-azụ anyị dịka atụrụ ọ dịghị ihe ga-akụ anyị n'aha jizọs amen n'ebe ịta nri nke ahịhịa ndụ chineke ga-eme ka anyị makpụrụ n'akụkụ mmiri nke izu ike n'ime ụwa anyị nọ n'ime ya ihe nke anyị ga-aghọta na nke anyị na-aga aghọta ma achọrọ m ka anyị chekwuta nkwa nke chineke nyere anyị na e ga-elekọta anyị ma anyị atụlụ ụjọ ma anyị amala jijiji kwere na chineke ka anyị kwere na mmụọ nsọ nwa chineke ọma na-eke ntị ana m anabata anyị n'ihe omume nke taa mgbe anyị ga-ewebatara anyị abụ ọma abụ nke ndị Seventh Day Adventist Church Choir Central District No. 1 Township School Road, Aba ka anyị ga-abụ ọma mara na Jehova n'ezie ga-eleta anyị I know, I know, I know that the way of man, way of man is not in himself, it is, it is not in man, not rocket to the rest Oh there oh Lord, oh Lord, I know, I know, I know that the way of man, way of man.

Jehova bụ onye na-azụ obiọma niile chineke ga na-elekọta anyị unu emeela ndị Seventh Day Adventist Central District Choir nọmba 1 Township Aba na-abọmankunu nyere anyị n'ụbọchị taa abụọ awa ekpere ama m na onye ọma gere ya ga-enwe agbamume n'ime Kraịst unu emeela otu aka ka m jikwa na-anabata ndị Seventh Day Adventist Church Choir nte ụzọ mgbe ha ga-enye anyị abụ nke pụrụ iche ma na-echekwutara gị onye ọma na-ege ntị na nwere ike kụrụ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot ka amara chineke na ngosi ya binyere gị n'aha jizọs mee ka ihe gara nke ọma ugbu a anyị na-aga ịnụ okwu chineke okwu ahụ anyị na-aga ịnụ bụ okwu na-enye ndụ okwu na-egweta ọganiru okwu na-egweta mbuli elu ya mere tọọ ntị gị n'ala hapụ ihe ọ bụla ị na-eme bịa nso ka onye nwaanyị kpanyere gị ụka ka ị na-eme otu a ama m na onye nwaanyị agaghị agba ọgha aka n'aha jizọs amen isiokwu anyị taa ọ sị oge ikpeazụ oge dị oke egwu oge ikpeazụ oge dị oke egwu tutu anyị aga n'iru ana m arịọ ka ịhụdata isi gị ka anyị kpere Chineke onye nwanyị Jehova onye pụrụ ime ihe niile na-abụghị mmehie anyị na-ekele gị na-atụrụ gị mma mma karịsịa n'oge a inyere anyị iji kwuo okwu gị ma nụkwa ana m arịọ ụmụnne m nwoke na ndị nwaanyị ndị nọ na-ege ntị ugbu a n'okwu a nke gị onwe gaji ekwu site n'ọnụ m ana m arịọ tọhee ntị ha ka anụ wee nụta nzọpụta nụta mgbamume n'aha jizọs amen a sị m na isiokwu anyị bụ oge ikpeazụ oge dị oke egwu oge ikpeazụ oge dị oke egwu ebe anyị ga-ewere ihe ọgụ anyị bụ n'akwụkwọ timoti nke abụọ isi atọ malite n'amaokwu kemgbe were akwụkwọ nsọ gị soro m gaa n'akwụkwọ timoti nke abụọ isi atọ malite n'amaokwu kembụ ka m gụọ ya n'ebe a n'olu Igbo ọ sị ma mara nke a n'oge dị oke egwu ga-abịa na mgbe ikpeazụ n'ihi na mmadụ ga-abụ ndị na-ahụ naanị onwe ha n'anya ndị na-ahụ ego n'anya ndị na-anya isi ndị mpako ndị nkwulu ndị na-ekwenyeghị ndị mụrụ ha ndị na-enweghị ekele ndị na-adịghị ọcha n'obi a akwụkwọ nsọ agbala ama n'ihi na ụbọchị anyị nọ n'ime taa bụ ụbọchị na-enwekwaghị ile anya ọtụtụ ihe ọjọọ na-eme chibụọ anọ ọzọ ile anya n'ebe a nwanne ga-egbu nwanne ya nwanna ga-egbu nwanne ya enyi ga-eji enyi ya wee kpaa ego di ga-egbu nwaanyị ya maọbụ nwaanyị egbuo di ya ihe ndị a bụ ihe ndị akwụkwọ nsọ na-adịla mbụ gbaa ama ya sị na oge dị oke egwu ga-abịa na mgbe ikpeazụ ihe akwụkwọ nsọ chọrọ ka ị mata n'ebe abụ na mgbe ihe ndị a na-eme ị mara na oge dị oke egwu abịala n'oge ahụ dị oke egwu a sị na ọ bụ oge ikpeazụ gịnị wee oge ikpeazụ oge ụwa ga-abịa na njedebe ma ọ bụrụ na ị na ụwa ga-abịa na njedebe echekwara na ụwa ga-adịrị dị ruo mgbe ebighị ebi mbanụ akwụkwọ nsọ adịla mbụ gbaa ama na jizọs kraịst gwara ndị na-eso ụzọ ya n'akwụkwọ jọn isi iri na anọ malitere amokwu kemgbe ọ sị ka obi anyị ghara ịnọ mmiri ma anyị kwere na chineke kwere na ya o malitere ebe a na-akọwara ndị na-eso ụzọ ya kọọkwara anyị onwe anyị lee idozi idozina anyị ebe ọ bụghị edozicha ebe ahụ na ya ga-abịa ọzọ wee kpọrọ anyị ka anyị wee nọọ ebe ya onwe ya na ma tutu ọbịbịa nke nwa nke mmadụ ya adị onye nwe anyị adịla mbụ gbaa ama na oge dị oke egwu ga-abịa bụ ụdịka oge ndị a anyị nọ n'ime ya asụ n'ọwụ oge ikpeazụ la ndị mmadụ ndị mmadụ ga-abụ ndị na-ahụ naanị onwe ha n'anya lee n'anya ọ bụrụ na mmadụ ewere mmadụ ibe ya wee gwa ọgwụ ego onye ahụ ọ onye ahụ n'anya ọ bụrụ na nwa ewere nne ya were gwọọ ọgwụ ego nwa ahụ ọhụrụ nne ya n'anya ọ bụrụ na nna ewere nwa ọ mụrụ amụ were gwa ọgwụ ego nna ahụ ọhụrụ ọhụrụ nwa ya n'anya ọ bụrụ na di egbuo nwaanyị ya ịhụnanya ọ nọ n'ebe ahụ ọ bụrụ na nwaanyị egbuo di ya ịhụnanya ọ nọ n'ebe ahụ mbanụ ịhụnanya adịghị ya n'ihi na onye hụrụ mmadụ n'anya agaghị eme ya ihe ọjọọ ọ bịa mere akwụkwọ nsọ ndị mmadụ ga-abụ ndị na-ahụ naanị onwe ha n'anya ndị na-ahụ ego n'anya inwe ego n'anya gụnyere mmadụ iji mmadụ ibe ya gwere gwa ọgwụ ego ọ pụtara na onye ahụ hụrụ ego n'anya karịa mmadụ ibe ya akwụkwọ nsọ kpọrọ ihe ndị ahụ asị ọ sị mgbe ihe ndị ahụ nọ na-eme ma ị mara na oge dị oke egwu na ọbịala mba oge ikpeazụ mmadụ ịhụ ego n'anya karịa mmadụ ibe ya ndị na-anya esi ndị na-eche na ha agaghị anwụ anwụ ndị na-asa ma m ihe m ga-eme gị mmechaghị ihe a m ga-eme gị iwu ma na n'ọmụ karịrị gị onye ahụ na-anya isi ịmakwa na enwere m ego ị nweghị ego ịmakwa na amara mma ị maghị mma ịmakwa na agụrụ m akwụkwọ ị akwụkwọ ebe m gụrụ akwụkwọ mụ na gị aha gị nna ọ sị na mmadụ ga-abụ ndị na-anya isi ọ bụghị naanị ịnya isi lamadi ga-abụ ndị mpako ndị na-afụli onwe ha elu o nwere ike bụ maka akwụkwọ ha gụrụ o nwere ike bụ maka ego ha o nwere ike bụ maka ogo ha o nwere ike bụ maka ọrụ ha asịla mmadụ ga-anya isi ama mgbe hụtara ndị na-anya isi kemgbe mmadụ na-anya isi asị na ndị nkwulu ndị nkatọ ndị ihe ọma mmadụ mere na-agaghị adị mma ndị na-ekwenyeghị ndị mụrụ ha ụmụaka taa bụzi ndị na-anaghị asọpụrụ nne na nna ha ụmụaka na-emezi ihe ọjọọ n'iru nne na nna ha ụmụaka na-akpazi agwa ọjọọ n'iru nne na nna ha e, ụfọdụ ụmụaka na-ekwo nne ha na nna ha na-asị ha dadị oge nke unu agaala onweghị ihe banyere unu n'oge nke a anyị nọ n'oge nke anyị ọ sị na ọwụ dị nke agwa ụmụaka na-akpa taa ụmụaka ga-awụ ndị na-anaghị asọpụrụ nne ha o nwere ụfọdụ ụmụaka ndị na etete ọnụ n'ụtụtụ ha agaghị asị nne ha nne ebọọla chi nna m ebọọla nne ha sị akwụsị ebe a ha sị nwee nke m ga-akwụsị a sị na ọwụ dị ụmụaka anyị ga na-enwe n'oge ndị a ndị na-ekweghị ekele ndị na-enweghị ekele ndị ọ ga-abụ mmadụ mere ha ihe ọma agaghị asị nna m imeela nne m imeela nwanne m nwoke imeela nwanne m nwaanyị imeela ihe ndị a na-egosi na oge anyị nọ n'ime taa n'ọwa oge ikpeazụ ọ sị ndị na-adịghị ọcha n'obi ndị na-ebu ihe ọjọọ ha nwekwara ike ikwere ha ekele ma ihe ọjọọ jụrụ ha n'obi akwụkwọ nsọ adịla mbụ sị ma ị mara n'oge ikpeazụ n'ọgbọ oge dị oke egwu oge ọtụtụ ihe na-eme ile anya nchekwa adịghị n'obodo taa ile anya ihe a na-eri eri adịghị ile anya ịhụnanya adịghị udo adịghị ebe ọbụla gị gara ọgba aghara ma olileanya dịrị nwa nke chineke n'ihi na ebe bụla akwụkwọ nsọ adịla mbụ gbaa amasị ma anyị bụ ụzọ chọọ alaeze chineke na ezi omume na ihe ndị a mgbe ihe anyị ga-eri ihe anyị ga-aṅụ na ihe anyị ga-eyi na-aga atụkwasịrị anya mmadụ otu oge jedere n'oge a akwụkwọ nsọ si ma anyị lekwasị anya n'ebe jizọs kraịst dị na ebe ihe onwe ya dị na nzọpụta dị na ebe ihe onwe ya dị na olileanya dị na ebe ihe onwe ya dị na ọ na-echere anyị ihe ọma ọ sị na mmadụ ga-abụ ndị na-anara mmadụ nye n'aka ndị iro ha ndị na-edupụ mmadụ ibe ha ndị na-ere mmadụ ree mmadụ resị ndị ntọrọ ndị na-ere nwanne ha nwoke ndị na-ere ụmụ ha mụrụ amụ akwụkwọ nsọ agbaala ama ọsọ wụ ndị isi ike ndị isi ike ndị nwere isi ike na onwe ihe mmadụ ga-agwa ha na ndị isi ike ndị na-afụli onwe ha elu onye ha ka mụ ịbụkwa na onye ị nwere ego ị mara mma i jere akwụkwọ asụla ọgbu ụdị agwa ndị mmadụ ga na-akpọ ndị na-ahụ ihe ụtọ n'anya karịa ịhụ chineke n'anya taa ebe ọbụla o nwere ọgbakọ ụmụ chineke ọwụ mmadụ ole na ole ga-abịa ebe ahụ ma ebe ọbụla e nwere ọgbakọ nke ọgbakọ nke otu ọchịchị ị ga-ahụ ndị mmadụ ga-aga ebe ahụ n'ime onwere ihe a ga-ekenye ha olee ihe a ga-ekenye ya karịa nzọpụta nke onye nwaanyị na-akpọ gị oku a sịra mmadụ ga-abụ ndị na-ahụ ihe ụtọ n'anya ihe a na-aṅụ aṅụ ihe a na-eri eri ihe a na-ata ata karịa ịnụ okwu chineke ọ bụla dị otu a m na-ekwu okwu chineke a o nwere ike mmadụ asị ya ịgba nnata redio a ka m nwee ike ịnụ ihe n'ihi na o nwere ego a na akọrọ m n'azụ ụlọ m ebe a ị hụlanụ onye dị otu ahụ a sịla onye ahụ hụrụ ihe ụtọ n'anya karịa ịhụ chineke a sị ndị na-enweghị udo nke nsọpụrụ chineke ndị na-adịghị asọpụrụ chineke ndị na-onweghị ha anaghị eje ụka ha anaghị ekpe ekpere ha anaghị agụ akwụkwọ nsọ ha ya mere akwụkwọ nsọ si ma anyị si n'etiti ndị n'otu ahụ wezigo onwe anyị ma anyị si na ụdịka ndụ n'otu ahụ wezigo onwe anyị ma anyị si na ọdịdị n'otu ahụ wezigo onwe anyị ma mara ihe emena gị na-amaghị ama n'oge anyị nọ n'ọwa oge ikpeazụ ya mere ka anyị nọ na njikere n'ihi na onwe onye ma ihe echi ga-awụ o nwere ike ịwa ọbịa abụọ nke nwa nke mmadụ o nwere ike ịbụ ọnwụ n'ihi na onwe ihe mmadụ kwuru n'ụwa hapụ ọnwụ ana m onye nwaanyị dịka ị na-ege ntị na redio a n'ihi na o nwere ọtụtụ ozi ndị ọzọ anyị na-aga izi gị ana m arịa ka ngozi nke onye nwaanyị mee nọla njikere na aha jizọs kraịst bụ onye nwaanyị ohere ọma ka anyị ji na-ekele onye mgbasa ozi ahụrụ eze mma ugoji na ozi ọma nke pụrụ iche nke nyere anyị n'ụbọchị taa ka anyị wee chee echiche chee echiche onye ọma na-ege ntị site na oge ikpeazụ ka anyị nọ n'ime ya imeela nwa chineke ọma nyere anyị ozi ọma ara ekpere anyị bụ ka ịhụnanya ya na amara ya nọnyere gị na ezinụlọ gị ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen ezinwa chineke ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke Jọn onye kpọtụrụ anyị site na Ogun steeti anyị na-asị ka ịhụnanya Chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen imeela na-akpọtụrụ anyị ọ bụ nwanne anyị nwoke Emeka Isiogwu onye na-akpọtụrụ anyị site na Jos anyị na-ekele gị na-asị ka udo Chineke chia n'ime ndụ gị ka anyị kelekwa onye okenye Fiona Ronald onye na-ege site na daura na kaduna steeti arịrị ekpere anyị bụ ka udo na amara chineke na amamihe ya bụrụ nke gị na ezinụlọ gị ruo mgbe ebighị ebi amen ezie enyi m ọma na-ege ntị ka anyị kelekwa nwanne anyị nwanyị onyinye onye na-akpọtụrụ anyị site na north carolina arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ma nọnyere ezinụlọ gị n'aha jizọs amen bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 63 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!